si eme m obi n'igwe nuge n'ọnụme ehihie na ndị na-enwere ego na-eme ojugwue zanụ ebele ji mwe akwụ nwa ogbenye n'elu ga-alụwe jugwue n'ime mmiri otu osisi jugwue akwụkwọ nsọ nya ka m dị eje ji mwe na m ume ewu ji m ume ewu ji m chukwue bịale n'ọkwa chi na-emeze ịbụ ụwa na-esi na ji ọkwa ịmanụ nwobilikwa abịagokwe bịale n'ọkwa chi na-emeze ego ịmụba si na chi ehihie ewume mee ewu ji chukwue ụmụ obili gwa bịa egwu chukwu gọzila agọzi ihe okokoko n'ihe akụ nwa vọrọ m na-ebe okwu ọzọ nwanne m na-ebe ihe mmadụ emegbu na mmadụ ibe ya o maka na ọ bụ chi na-enye ego ịnụgo ụwa m nwa onye nwe chi e. ụwa m nwa onye nwe chi eyi na onye ime emegbu ike imesi wee kasịa ụwa m nwa na-ebe ihe. iwe kpọgwakwuo Olise Kelu ịmakwa n'ụba si na chi ehihie egwu ụwa n'ọgwa chi na-enye egwu ahịa ogogogogo ahịa uwe ihe agwa ka egwukwa na mmadụ ibe gị maka ego n'ebe ụwa na-esi na ji inugo ana m ekwu okwu n'agụ m igbo ịmakwanụ basi na chi jugueyi chi anya dị n'ozuzu n'elu n'ebe anyị emelọ nke mancha enugokwe ụwa m nwoke na-eme ụwa m nwoke na-eme evinne nwere ọdụ ọkwa chi ihe na-enyere ya aka ebe ụwa na-esi na chi enugokwe amụsụ amụsịla ya nwanne ya enwere ego obe ihe ọlọgwu akwụ ka nne ya na-ele ọ bụla ebe ebe ji eli ụwa m ochi nọ nso ehihie ụwa m ochi nọ nso mgbe ọ dị arọ ise ovu nwanne nne ya wee welụ poizin gbuo nna n'uzu maka gịnị ka o wee kpakọla anya iwu gị etu osi si adị ya ọ telọzi ya ka gwasị ya nna chukwu nọ nso nwanne nna nọ nso nke ji poizin gbuo nna ya wee bịa wee chụ ọkwụgo ọsọ n'otu ụgbọ otu ọnịcha ado iwe ego na-eme ehihie ụwa mmụọ onye mechi ehihie ma wee gbapụgo ọsọ n'otu ụgbọ wee sị ka mva yọba ahịhịa mva wee yọba ahịhịa n'ime afịa n'otu ọnịcha steeti Ọnịcha ebe ahụ dị elinu ebe ahụ dị asaa n'uwe ehihie ebe ahụ gavadị alalụ ụmụle ebe ahụ dị aya ahịhịa chukwu nọ nso wetove nwa eji afụfụ wee mụ ịgba mbọ na-adị ya n'anya ka o wee bido gbara kọndọktọ si na kọndọktọ ebunye moto dara ọ nyagidelu moto wezi ihe si ebute ego wejebe obodo oyibo na ọnya lise wee nata ego wee kali ya ibugo n'obi n'igwe na alụ ọrụ oyimụba si na ọzikwa onye nwa tuburu be nne ya bụzi elibe agụwa agụ olumili ya tata ịka ya tụrụ ebe nne ya ka ọ welu nnekwu ego memi n'aka na etu o si adịghị n'obi n'igwe na-alụsi ọlụ ike mmadụ emegbu na mmadụ ibe ya o maka ego n'ebe ụwa na-esi na ji mwetigwegwe ume ewuji m mwetigwegwe ume ehihie tukwuwe odogwu odogwu ka m na-ebe e, odogwu ma kwụ odogwu ma akwa okwu wee ma ife amala odogwunugo naanị oge ego oge gbuwe achake ịma n'ebe ụwa na-esi na nwa gbagbakwo Olise ke n'ụwa chi You have been chosen by God to be great. Charlie Okemelele. Unavugo na mụ na Chimseje. N'akala aka m ka mụ na-emelụ nji nwe. Onye ya enwe ego ya enwe ego. Mwekwulo I believe in future. ọdịnilu ife dị n'ilu dị nnukwu my brother have faith in God maka na onye dị ndụ ya kpata ise isekpulan biko ya ọbachukwu ogologo ndụ na-alụ isi ike onye dị ndụ emesịa na ọ ga-adị mma onye ọbụla ga-enwe akịkọ ọ ga-akọ ma ọ bụ na ọ bata egwu onye na-atala afụfụ wee kpata egwu ọ dị ama etu esi eme ego emekwela na mmadụ na-anọ n'ogwe wee nọ mma mkpata agụla ọrụ ụwa mmụọ onye wechie onye n'ogbe ike ọ na-apịkọ ive bụrụ mmadụ iche na nkịtị eji ọma kpata ego ebe ụwa na-esi na ji ọ bụla na mmadụ na-apụ abata Ọ na-akpata ego ụfọdụ ndị na-ejebe ọrụ ime onye nọ n'ụlọ amaghị ya mma ụwa m nwechi na-eme ebe ụwa na-esi na ji onye chọrọ n'elu mmadụ ibe ya ebe ọnwa na-erute ya nso onye na-achọla ọganihu mmadụ ibe ya ebe ọma na-agbali ọsọ unabugo na mụ na ji mseje ịmakwa na ndị gbakwolise kele ụwa chi mwe gbakwolise ụwa jugulote ndị niile na-aya ahịhịa gbanwe ọnọdụva kabasolipefanwụle jugulote ndị niile na-achọ nwa nna were ezigbo nwa gọzie fa ụmụ ikolobịa na-achọ ego mma ụmụ bịa na-achọ dị chukwu were ezigbo dị gọzie fa chukwu na-ekwe ndị niile na-agba mbọ echukwue tụọlụ ọnwụ ike dodo chukwu gọzie gọzie m amala nzele amala nzele amala nzele nze nze amala nzele amala nzele nze nze amala nzele amala nzele nze nze amala nzele anyị anaba ewuwe ọgwụ n'aka anyị na na ewu mee ewu jikere